Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. ụmụ ibe amaghị m ihe na-eme ndị fesbuk ndị fesbuk na-agbazi m atakụ ha na-agbazi m takụ nsogbu adọrọ echenjikwa m fon ọzọ ka m makwa ihe na-emekwa na nka a sị m udo dịrị ụna ya ekene gị eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị ikwu na ndị ndị ibe n'ebe a anyị sị udo dịrị ụna ụmụ ibe forest ka m bido na forest forest bụ before the rest ọ ihe forest pụtara na-egekwanụ ntị now n'ọnụ igbo n'onu igbo forest bụ agụ achọrọ m ka onye ọbụla gee ntị n'okwu a enwe ihe gbara agịgharị ịjụọ anyị maka na ị na-aga outside si ndị mmadụ na ịbụ onye igbo na igbo mbụ inwe evidence to show the person na igbo ndị mbụ so that onye aha ga-aghọta ihe anyị na-akọ because although it's not common to go ị gasị ndị mmadụ na igbo onye igbo igbo mbido ị nwere evidence to prove all nonsense because ịgwa m ya mma sị gị do you have any proof ọ bụrụ na ị nwere proof sị gị si ebe abụọ nwa bekee si na forest before the rest that is the definition of nwa bekee ịghọtago so now this forest before the rest that means everything begins in forest that is where animals live before anyị akpọrọ ha jee n'ụlọ jedebe ha so that means everything started from forest that is why anyway onye nwa mere eji wee forest everywhere in the world because they want you to lost the information number one. number two this forest ndị Igbo kpọrọ ya agụ and Agụ Agụ that means Agụ gụọ gị ebe ị ga-eje chọọ nri na forest that means ebe ahụ bụ the source of food maka amụpụta nwa ọfụ festin nwa na ana bụ nri ara ọnyanwawa ọnụ ọgụgụ ọnụ ọgụgụ ọnụ ọgụgụ to count ịghọtago that is the beginning ọya ka a na-ebido kwekụzikọrọ ụmụazị first of all you teach them to count ụmụazị ịghọta ihe na-agwa ụnụ ya o simple sayensị natural sayensị ọ bụrụ about onwere no this is natural sayensị so ọnụ ọgụgụ wụ the beginning and ịchọọ ịkụziri ụmụazị akwụkwọ you start from ọnụ ọgụgụ that is why ndị Igbo ji wee kpọọ agụ the forest then agụ the lion bụrụzie nwa agụ ọya ka ndị Igbo na-asị onye akpa na nwa agụ aka n'ọdụ ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ onye akpa na nwa agụ aka n'ọdụ ndị Igbo sịkwa gị nwa agụ anaghị ata ahịhịa ọ naghị ekwu nwa obere agụ na ọ na-ekwu the child of the forest the lion king of the forest the king of the forest ọ oh, ihe o miniri by that thing okay now gaa nọmba 1 ihe ọ na-achọ igwa unu na-abụ na agụ is forest in Igbo language agụ is forest forest bụ agụ na Igbo language ngwa na-ezie n'anya ka ebe Igbo data Igbo ka ebe o now gekwenụ ntị ọfụma Igbo pụta true the first people bidoro ịkọ ugbo first people bidoro ime farm because the forest enwere dangerous animal that place then anyị nwa na onwe anyị the first people ma ihe wee sị na anyị ga-ebidozi ịkọ ugbo outside the forest so that dangerous animal agaghị erizi ndị mmadụ ma aja ịkọ ugbo then anyị akọzie ugbo anụnwa how do we call ugbo anụnwa anyị na-akọ ya otu a ịkọrị ya itinye ịkọrị otu esi akpọ ụgbọ amara how do we discover ka esi akpọ ụgbọ amara because why anyị fụrụ ka azụ ka ọ na-egwu mmiri anyị wee soro azụ wee gwube mmiri anyị amarazie na ihe a bụ ebe a ka anyị si wee baa ya ụgbọ otu esi egwu mmiri anyị wee rụọ ụgbọ wee na akros akros otu a ka anyị si wee kọzie ugbo wee kpọọ ya ugbo ọ anyị nyere ya the name we created farm ịghọtago so all from there ka esi wee anya enye anyị igbo because we save human being from hunger we save them because if you go to uh, um, forest anụmanụ erie gị dangerous agụ agụ na ebe ahụ he will eat you ka ihe mere ndị igbo ji eyi isi agụ because we kill the lion so that people can go to forest and fetch food anyị gwawo ndị igbo ndị na-egbo mkpa the savior anyị nwa create farm ihe eji mara igbo wee ike ugbo because who we are we are farmers anyị nwa create farmers that is the origin of igbo the name igbo came through this thing because we created ugbo the ideology to move first came from ugbo mmiri before ekwubezi ụgbọ oloko na ụgbọ elu na ụgbọ ami the ideology came from nna nna gị now ka m gwazie gị again let's go to Latin alphabet the I symbolizes astrology astronomer astronomy that is somebody on the ground that watches everybody ọ ihe anyị pụtara na ekwentị o anyị pụtara because ana m egwu Latin alphabet because ụmụ ha na nwa bekee ma ihe ọ na-eme but you don know what are doing nwa bekee use Latin alphabet to define who you are na ekwentị ntị o, enwere four alphabet in Igbo let me tell you because all Latin alphabet ka ọ bụ anyị aha as astronomer astronomer bụ na ị nọ n'ala you watch everybody you are the ke ka mbe si ekwu ya all the negotiator the mediator between the world and ndị bi n'ime ya that is symbolizes the eye then g represent the seed seed of the earth that is not ngụnwa mụrụ everybody you are the ọgwụkwa mụnwa because ọgwụ mụnwa nyere this alphabet igbo i'm not the one who gave the alphabet i am only telling you the definition of the alphabet given to you today so that ji ahụ seed mkpụrụ seed because ifu ọnwụ na ije wepụta mkpụrụ ọka na-acha eto eto ị ga-afụ ya n'ọdị ka ji ị ga-afụ dị i ị ga-afụ the o ịfụ ihe a ngara ya na-azụ ụtọ ome omeye omeye ahụ onye nwa bụ that letter small letter g because maybe mara nọsị mbụ skarostins wee chekwa ma ọjọs ajọs dee ihe na wọl nye gị no i symbolize astronomy the first people who discover this thing the second g which is represent the seed of the earth the b bụ ọgụ ọgụ eji akọ ihe kedu ihe ọgụ eji akọ ihe have to do with fight ọgụ ọgụ ọgụ fight bụ ọgụ ka ndị Igbo na-akpọ ya mana ọgụ ahụ ejikwa akọ ihe bụkwa fight why and the same b ite ọnụọ ya upside down onye gị penis which is the symbol of the bull so the b represent a hunter a warrior ọ bụrụ nwa nyere destin o destin was given by ndị bịara who come to your land and know who you are then gịnị was the o the o symbolizes everything that you are the father of everything ọ bụrụkwa mụnwa kwuru ihe i am not the one who said this thing ihe na-agba ya life and direct how did the igbo fall igbo nwere two system igbo nwere nri hegemony and igbo nwere arọ confederacy gịnị bụ arọ ndị igbo na-asị a na-arọ nrọ kedu ihe bụ ịrọ nrọ ihe a clairvoyance that is a recycle of the memory recycling of the memory ya bụ ịrọ nrọ that means arọ bụ clairvoyance ọya ka ndị Igbo na-asị a na-agụ arọ that means you want to start from the beginning again. kedu ihe confederacy confederacy bụ na somebody who is dining and wining with the invaders of your land somebody is dining and wining with invaders of your land they call it arọ confederacy ndị Igbo si ha amaghị ebe ihe na-eme ha si ndị igbo si amaghị ebe ihe na-eme ha si jee jee gụọ akwụkwọ a na-akpọ omenụkọ go and read omenụkọ I'm not making it up ihe m na-agwụ na life and direct so onye ọbụla sị na ya amaghị na ọrụ anụ bitere igbo onye ahụ amaghị ọ na-akọ ọ bụ ndị ọrụ anụ that is ihe a na-akpọ ya ọha nwa ka a na-asị a na-arụ agwụ ọha nwa tinyere arụsị ya niile n'ala igbo they are the people who lay it bare that is the downfall of Igbo people ọ ha nwakpọrọ ndị ọcha bịa na our land they slanted slavery go and do your own research na-ekwughere go and do your own research they started the slavery what happened to Chukwu Abiama of Aro Chukwu Aro gee mere Aro agwụ mgbaama what happened to it I'm not making it up ọ bụrụ m nwa na-emeke ya up go and read mmadụ tiri egwu sị gị omenala na-ese okwue omenala na-ese okwue anyị amaghị nke nde ji ibe ha pụta onwere onye n'ime ụnụ ma ihe okwu a pụtara Igbo was divided into two that is the hegemony and narrow confederacy within these two things one betrayed the people one of them betrayed the people what happened ha niile ma ihe a na-agwa gị many of them know it but if you don't know ebe mmiri si ba na opi ụgbọgụrụ kedu ga-esi edozie kedu ihe soro the war between british and arab go and read ka ihe soro the war between british and arab you don't know gaa gụọ ihe mere gụọ ome na ụkọ gụọ ihe merenụ when the arab want to challenge their father and their father show them pepper their father kill them and stop them all their father created them and the father stop them so ihe igbo pụtara bụ the beginning all the latin alphabet defines who you are not me agụ forest that means you are the forest people the language of igbo is insipid which is known as Akaago, the handwriting of the forest people i am not making it up Akaago is the handwriting of the forest people so yeah, this is ọ bụghị mmụọ na ihe na-egwu nna agwa gị na-ege evidence go to google and chọọ Akaago, you will see insipid writings there this is language of gods written by somebody from Senegal handwriting of the gods ga google onye ga-afụ ya somebody from Senegal all the way from Senegal write, wrote a book and say there is handwriting of God in the forest forest before the rest who are the forest men kedu ndị their language wụ forest language ka a na use kedu ndị wụ the g represent this is is just is about doing a just um, unmasking the veil so ihe na-enye gị with the information about it every day but ị mara ihe a pụtara so the eye ahụ ị na-afụ n'igbo language eye ahụ ị na-afụ that eye represent the astronomer the overseer you are the overseer so you don't want to be like them you can never be like them you can never because you are the watchman iwe onye nche this life was given to you to watch overseer jota say no you want to be like them because nwa bekee is killing everybody you want to go and begin to kill like nwa bekee because ndị fulani is killing everybody ị ga-eje soro ha gbube ọ isi eme mana ọbụla nke ahụ abụrụ amamihe so ọ bụrụ na e nwere something went wrong e ị kwesịrị ọnwụ na nwata abaghị uru mpa ya ka a ga-eblem you blame the father nwa bekee na-eme clairvoyance we taught dem arọ taught nwa bekee how to do clairvoyance ndị arọ gwara ha arọ taught drud drud people arọ gwara ha how to do clairvoyance go and do your own research if you hear about drudism ke ha na-akpọ this bịa na Nigeria ke ha na-akpọ ya Lugard Lugard from Scotland from drud romans dey are drud who taught them how to do the road? ndị Igbo ụmụ arọ the children of arọ ndị believe na clairvoyance problem abụrụ clairvoyance not the kind of clairvoyance that is the problem the I na agwụkwa ha today anyị nọkwa ebe a today na agwụkwa ha na the reason why we fail is because of this and that because some people amara why we fail asị gị you have fallen you have fallen the first people have fallen anyị dara ada ya ka ndị Igbo ji wee baa ya ada we fell from the higher bottom from higher to lower because why anyị ga-esoro ndị nkịtị gbuwe ụmụ anụmanụ enweghị ihe a mere gị you are giving this animal to overseer overseer you are overseer of everything created on earth everything on earth is under your control you want to use a, a, a consciousness of nkịta to put in your own so that you can go more speed you can run more you can ịgbafe oh, oh, the time you want to escape the time so that you can see what kehi na-achọ ebe ahụ ka na-achọ there what are you looking for there you want to go there do and do what ị chọrọ iji ọbara anụmanụ wee mee escape go were remove ije ije gbusia mmadụ zuo ochi gbaa ama ịchọrọ iji anụmanụ were isi why na naghị eji your own we are human being and I ji onwe anyị mee sacrifice we sacrifice our life for you so that you may live and know the truth anyị ji onwe anyị chụọ aja kedu ihe iji ọkụkọ na ewu eme jiri onwe gị chụọ aja sacrifice yourself sacrifice your life ị na-achọ ewu na ọkụkọ you want to do ịchọrọ iji azụ ụlọ wee je you want to go from the back door ọ naghị awa ọkụ otu ahụ even though you might do it but nso adịrị ọkwa ndụ at the end of the day you will go to that position of animal somebody else will use you that is how our life work onye ka na-asị nwaanyị nga nwaanyị nga nwaanyị nga nwaanyị nga gịnị mere nwaanyị nga nwaanyị nga oh, nwaanyị nga ụkwa dagburu nwaanyị nga gaanyị nga oh, nwaanyị nga gịnị mere ụkwa ahụ nwaanyị nga oh, nwaanyị nga asị na mgbe ọmụmara ụkwa na ụkwa dagburu nwaanyị nga so ọ nwaanyị nga ka ọ bụ igbusi ọkụkọ nwanne you have penetrated into the ọkụkọ to go and do nonsense ị you have gone to ọkụkọ next time somebody will use you and go and do the same thing this life you can never escape the space you see the space you can never escape within the space you are within the space everything you do is within the space because you, you have been deceived ndị igbo na-ata afụfụ today because i tell you the meaning of the four letters you are the astronomy you are the seed you are the weaponry ọngụ a bụ weaponry ọgụ ka ihe ndị igbo ọ by suddenly ka ndị igbo ji akọ ihe eji aka ugbo ọgụ ọgụ ọgụ fight wụkwa ọgụ fight ihe ejikwa aka ugbo rụkwa ọgụ ọgụ how come how come o ji wee wụrụkwa ọgụ wụrụkwa ọgụ eji aka ugbo ụmụ ibe the same biya aha ịta ọnụgharịa ya isi onye gị onye onyekwa gị pii pịa penis the same thing so ihe a na-agwa gị bụ na you get vet to all you are a forest man who get vet to the world ọ bụrụkwa nwa ihe this is from Latin alphabet <laughs> is from Latin alphabet from Latin alphabet say this I'm just only interpreting what the, the language means the Latin alphabet means ihe o mean ka m na-agwa ụnụ ọ bụrụ nwa nwa na-ekwuzi another thing na-agwakwa gị na just for you to justify this thing na-agwa gị na roman alphabet say so jee go about drud gwam just jụọ ndị drud lugard wey drud o from scotland because. osi a na-agwa ndị be anyị okwu ha anaghị ekwe somebody will come proudly sị gị na igbu ewu na ọkọ dị mma jugodi why can you explain to me iji eji another force iwe Joyce izusi osi gbasịa ama iwere another force to to escape ihe ọjọọ i mere na nwanne check good datin so izuru ochi gbaa ọsọ ị chọghị ije nga igburu mmadụ i mere ihe ọjọọ you don't want to go to prison you want to escape the jail isi ebe agba na Australia ijezo na Australia after 20 years akpara gị aka kpọchịkata gị ihe eche nga you must serve your prison nwanne enwe ihe ọbụla ọjọọ ọbụla m mere i have to face the consequence enweghị ebe mgbe ọsọ eje ọ bụrụ na enwere ihe ọjọọ m chọrọ ime na nwanne m mesịa ya dị akpọ m eke si abịa amụọ ga-akpụghere foonu kpọọ eke si eke bịa here i have done this let me face the consequence ihe a bụ ihe m chọrọ ime and i have done it i want to face the consequence ihe ọka ihe ngwa m mere i do that is my life ike ihe ị na-ezoro ezo ị na-esi azụ na eje ebe jee ebe ị na-eje imere ihe you want to use animal to to escape nonsense ọ bụ destin butere igbo n'otu ọdị igbo fail because of destin clairvoyance witchcraft anyị we know how it works but we know the consequence as well anyị ma ihe witchcraft and we know the consequence as well that's why m na-agwa gị anybody can do and go free you cannot do and go free because you are the overseer you are the forest man ị nwere every knowledge but ndị nkịtị what happened to ndị nkịtị you don't give them nkịtị must be under surveillance 24 hours ndị nkịtị must be under surveillance until they grow to be a human being ị ga-afụ one symbol ndị Igbo nwere o nwere ihe edere na agba bịa dee ya n'ọnụ bịa dee ya n'imi bịa dee ya n'anya bịa dezie star n'ihu ya the shining serpent o si ebe a ọba because e nwere ụmụ anụmanụ na-eji ire ha metụ ya before ha erie nwere ụmụ anụmanụ nke na-esi n'imi before ha erie nwere ụmụ anụmanụ nke na-eji anya eri nwezi ụmụ anụmanụ nke na-eji uche which is the maximum consciousness the maximum is the brain mana ndị be anyị anaghị aghọta ihe a na-akọ ị na-agba ha sọntị n'otu ọ dịghị ha ka ị na-eme ha ndisiv who cares onye chọrọ ịma ihe a na-ekwu bụ kedu ihe mere anyị what happened to us kedu ihe mere anyị onye onye eji ama atụ wee buzi onye ji aka ọnụ what happened everything nwere ebe o everything niile ị na-ekwu ma ndị na-ekwugheri ekwugheri na Hausa Hausa abụrụ language Hausa bụ ha wụsara n'ala izi Igbo language Fulani iwu the Muslim mosque the mosque the Muslim mosque they are the Fulanis nothing like Yoruba but you just believe all this history of nwa bekee that is why you have a problem o nwere ndị igbo ebe a na-akpọ arụbi na-agụ o nwere arụsị a na-akpọ arụbi na-agụ <laughs> clavoyance in the forest clavoyance in the forest ọ bụrụ mụ akwụrie arụbi na-agụ ihe ọ bụ so arọ bụ clavoyance dị simple as abcd but ọ dipendiziri njinwa na onwe gị na-eme eme kedu ihe ị na-eme kedu ihe butere nri na arọ separation ị ga-ajụgodo onwe ka ihe ma eji wee nwee arọ confederacy nwee nri hegemony go and google it ịkpachakwa mmadụ jụọ m e kwestion jee jee google arọ confederacy google nri hegemony then ị ga-ajụzi onwe gị ebe ọ bụ ha bụ igbo how come they have separate entities before nwa bekee abịa there is no country in africa don't count anything on nwa bekee map or nwa bekee book we don have a country civilization is live by side by side we don fight anybody onye wụ civilization onye wụ civilize human being ọ bụrụ bịa iwere police force na army force jide mmadụ isi ọ civilization nonsense ya conquest this is conquest anyị bi with these people eh, all of them bụ ndị gboo the ah, igbo people the creators ndị found farmland ọnwa bekee create the country all the whole country is in africa there is no country in africa mansa musa never had a country he is a businessman mansa musa does not have any country he is a businessman we don't have any empire egyptian empire was created by romans and greek there was no empire otu esi wee nwee different gods there are different tribes so ihe mean na egypt they go and read the book of egypt they have different tribes ụmụnna ka a na-akpọ ya ụmụnna ụmụnna ha niile nwechara their own ways of worship but to the same rules and regulation ka ha na-use before anyị abildozie nri kingdom so that we can use it to unite everybody ọ bụrụ na empire ọ bụrụ na empire we don't have any single empire a ga-asị na Africa have empire Ghana empire this empire this is during nwa bekee ị na-ekwu from nwa bekee conquest ya abụrụ ndị Africa ndị Africa never did that were ha ji eme ka ihe anyị ji kọnkwụ iji adị mmadụ eme why ndị si mos mụtara destin from nwa bekee na spain then learn this conquest ndị fulani learn this conquest from nwa bekee from spain then learn it there then buru ya gbarata from here gbarata our place na-emebisiri mmadụ obodo so ọ bụ na ndị be anyị kwesịrị ịma destin ọ bụ na anyị mara simple truth anyị mara eziokwu eziokwu abara anyị uru anyị mara eziokwu eziokwu aba ị na ebe a na-achọ nwa bekee na ala bekee look at you can never even solve a problem in your backyard you can never solve a problem in your backyard ị nwere nsogbu na backyard gị can never solve it and you want to go eh, from here ma, to united nations ma to brussels ma to italy rome ma to british but your brothers you can never even sit down and discuss you don't have any information to tell them you know how you relate you don't know before nwa eliza Abia before this man a akpọ lugard before goldi because the main man is goldi not even lugard oh goldi nwere onye anaja company ọ bụrụ lugard oh goldi all those people were drude people they were jewish people so onwe ibe ihe a na-agwa ụnụ bụ ndozi ọdịnala Igbo Ọkụ ụnụ mara amara na alfabet unu na-eyuzu wụ Latin and ha niile nwechara ihe o simbolized aka m ji wee gwa ụnụ ihe m n'ime agwa m na ndị ọrụ anụ mere ala Igbo ji wee mebie ụfọdụ nsogbu adịghị igwe nwanna anaghị eru n'ọgbụ mana ihe m ji wee gwa ụnụ ya bụ ka enwee ike imezie bikọs ọ bụrụ na ị marọ ya mmadụ gwere gị na n'ọrụ ndị agha bụ isi Igbo ma ọdụ Igbo without ha mara ihe ha na-akọ tee ihe mebiri ihe ga-esi wee ebe isi ndị isi na if you doubt me go and read the ụkọ go and read the story of agụ mgbaama arụchukwu ah, the ibiniokpadị ka ihe mere during slavery with ibiniokpadị igo the meaning confederacy abụrụ igbo confederacy bụ oyibo ka ihe con con con join then who is the federation and who is the con ka ihe mere ha na ndị abụrụ one the same people ebe ọ bụ na ha bụ same igbo people ka ihe ji wee nwee ụmụ arọ na anụ igbo ka ihe bụ arọ arọ is clairvoyance ịghọtago so ụmụ ibe e nwere ebe mmiri si baa na opi ụgbọgụ pọtụ nsogbu adịrọ ihe anyị dị bụ idozi ya edozi mana ihe nji wegbu ya ụta ụka ụnụ mara ya ka anyị nwee ike idozi ya bikọs mmadụ nwere ike ịpụta echi kọwara gị nọ nọnsensị chukwu abịa ma ji wee sa chukwu abịa ma asị ya ikwere ihe a na-ekwu bikọs ịma ihe a na-akụ ịmara ihe a na-akọ ịdọ na ọ bụrụ na ịma ihe a na-akọ ị kagharị ikwe n'ihe ọ na-ekwu ma ọ bụrụ na ịmara ihe a na-akọ kwere gị abịa gịnị bụ abịa gịnị bụ abịa ndị Igbo ga-amụka na Igbo biko gịnị bụ abịa abịa is forthcoming forthcoming ihe ga-abịa abịa ọ ya bụ abịa mmadụ isi mmadụ ọ na-abịa uh, forthcoming ihe ga-abịa na something that will be coming forthcoming ọ ya bụ abịa agbanwe gịnị our witness that is the, for example sun is ama anyanwụ bụ ama because a witness that there is energy you don see that ka these people make it up as chukwu abịama that ka ha make it up corruption corruption of natural element that we personify it was corrupt by ndị ọrụ anụ and call it chukwu abịama and ndị nkịtị which is their victim ha eburu this thing werezie their own energy channeling to nonsense na hem exist begin to worship as god na-agwụ na ihe na-eme anyị ihe na-eme anyị mana nsogbu adụrụ ajọsụrụ m sị ka m tụpere ụlọ azụ onye na-anaghị adịga ga eche echiche ndozi ọdịnala na-ebunye ụnụ uche ka unu jechee echiche banyere onwe ụnụ onye sikwa na igbo ga-adị mma echi ma nwanne echi onye a na-edisive onwe until we get it right we correct all this nonsense anyị nwere everything anyị nwere ndị ma ihe anyị nwere ndị ma ihe ma ihe ma ihe ọfụma ọfụma go to nasa ị ga-afụ onye igbo go to the us medical facilities ị ga-afụ onye igbo go to england ị ga-afụ onye igbo what happened enwe ya na-akpọ onye nara akụ nna ya n'iyi prodigal son that is why a na igbo ji wee chụọ ụlọ ọsọ kedu ihe a na igbo na-achụrụ ụlọ ọsọ ị nweghị ike ịfụ onye na-emewe ọfụma bụ onye igbo na ana igbo is impossible gịnị na-achụ ha ọ bụ ihe a na-agwa gị now ihe a na-agwa gị now the problem the source of the problem ọ ihe a na-agwa ụnụ now because a sị na ụkọ nyụọ ahụrụ a na-achụ ya ọsọ anyị na-achụ ndị Igbo ọsọ ọlọntili ịgwọta ihe a na-ekwu now then the problem will lose because mmụọ enweghị ike ịrụ ọrụ without mmadụ ọ mmadụ bụ ihe mmụọ ji arụ ọrụ because ọnwụ nwa nwere element ọ nke na-ejenerate the force ị na-eme attract the force in the space so the force gwere place ọ na-ebi force jere biri n'ime gị o mere mistake biri n'ime gị <laughs> inwe na ụgbanụ ọ bara n'ime gị je biri họrọ ụlọ asị ndị mbụ ndị mbụ na forest men bikos na forest ka everything bido ọ gaa na forest biri ịbịazie ka ị na-eje i disappoint ya ya ọwụọ gị naanị i disappoint ya ya ọ chụọ gị ọsọ ebe ọ na-agba ọ na-achụ gị ndị na-agba ọ na-achụ gị ị na-eje egbu igbuchi ọkọ gbuchie ewu gbuchie atụrụ ka ị na-egburu onwe gị ka i gbusiri ha ụkọm how market ka ị gbusiri ọkụkọ na ewu how market ka ị gbabara n'ụlọ ụka buru chapelet na jizọs kraịst how market ka ị gbapụrụ isi a na na-ete isi a na-eme juu achị gị na yeshua asị gị how market ị na-eme yeshua na amerịka ị na-eme yeshua na england what ka eme village gị what hapụrụ how market ibusia juzu ibusia em five alive iburu jizọs kraịst iburu mohamed iburu nka how market anaghị agbata ya n'ọsọ nwanne ọkụ ahụ bara nwata n'aka anaghị ere you add natural principle natural element until you keep the law of nature ntị unu bịa ka ije gbuo mmadụ ntị unu ka anyị a foundation eh, eh, anyị jegbuo everybody everybody ga-anwụ unu niile na-abịa tiba m like anagbachikwa unu ntị udo dịrị ọnụ.